isiokwu a na-amụ amụ nke iri anọ na otu a ga-amụ isiokwu a n'izu malitere na Disemba 4 ruo 10 ihe anyị ga-amụta n'akwụkwọ ozi abụọ Pita dere amaokwu akwụkwọ nsọ esi nweta isiokwu a m chọrọ ị na-echetara unu ihe ndị a mgbe niile Pita nke abụọ isi mbụ amaokwu iri na abụọ abụ nke otu narị na iri abụọ na asaa ụdị mmadụ m kwesịrị ịbụ ihe isiokwu a na-ekwu n'isiokwu a anyị ga-ahụ otu ihe ndị anyị ga-amụta n'akwụkwọ ozi ndị Pita dere ga-esi nyere anyị aka ịdị nsogbu ndị na-abịara anyị isiokwu a ga-enyekwara ndị okenye aka ịhụ otu ha ga-esi na-arụ ọrụ ha nke ọma ebe ha na-azụ atụrụ Chineke paragrafụ nke mbụ ajụjụ obere oge tupu Pita onye ozi a nwụọ olee ihe Jehova mere ka o mee Pita onyeozi ji obi ya niile fee Jehova ruo ọtụtụ afọ o so Jizọs kwusa Oziọma ọ bụ ya malitekwara ikwusara ndị na-abụghị ndị Juu Oziọma mechaakwa soro n'otu na-achị isi mgbe ọ ma na oge ọ ga-anwụ eruwela Jehova nyere ya ọrụ ọzọ ọ ga-arụ n'ihe dịka n'afọ iri isii na abụọ ruo n'afọ iri isii na anọ oge ndị Kraịst mmụọ nsọ mere ka o dee akwụkwọ ozi abụọ ha bụ Pita nke mbụ na nke abụọ Pita kwuru na o nwere olileanya na akwụkwọ ozi abụọ a ga-enyere ndị Kraịst aka ma ọ nwụchaa paragrafụ nke abụọ ajụjụ gịnị mere akwụkwọ ozi abụọ Pita dere ji daba adaba oge Pita dere akwụkwọ ozi abụọ a bụ oge ọnwụnwa dị iche iche bịara ndị Kraịst ibe ya Pita nke mbụ isi mbụ okwu isi ndị ọjọọ nọ na-agba mbọ ka ọgbakọ ndị Kraịst nabata nkuzi ụgha na omume ọjọọ n'oge na-adịghị anya ndị kraịst nọ na jerusalem ga-ahụ ọgwụgwụ ihe niile ya bụ mgbe ndị agha rom ga-ebibi obodo ahụ na ụlọ nsọ dị na ya pita nke mbụ isi anọ amaokwu asaa o doro anya na akwụkwọ ozi ndị ahụ pita dere nyere ndị kraịst ndị ahụ aka ịma ihe ha ga-eme iji dị ọnwụnwa ndị bịara ha n'oge ahụ kwadebekwa ha maka ọnwụnwa ndị ga-abịara ha n'ihu ihe edere n'ala ala peji sịrị ọ ga-abụ na ndị Kraịst bi na Palestin nwetara akwụkwọ ozi abụọ a Pita dere tupu ndị Rom alụso Jerusalem agha nke mbụ ya n'afọ iri isii na isii oge ndị Kraịst ihe edere n'ala ala peji agwụla paragrafụ nke atọ ajụjụ olee ihe mere o ji dị mkpa ka anyị mụọ akwụkwọ ozi ndị ahụ Pita dere Jehova mere ka akwụkwọ ozi ndị ahụ Pita dere soro n'okwu ya n'agbanyeghị na ọ bụ ndị Kraịst n'oge ndị ozi ka o degara ha n'ihi ya akwụkwọ ozi ndị ahụ nwere ike ịbara anyị uru taa ụwa anyị bi na ya na-akwado omume na-adịghị ọcha nsogbu ndị na-abịara anyị nwekwara ike ime ka o siere anyị ike ife Jehova ihe ọzọ bụ na n'oge na-adịghị anya e nwere nsogbu ga-abịara anyị karịrị nke bịara ndị bi n'oge ndị ozi Jizọs tupu ebibie Jerusalem na ụlọ nsọ ya anyị ga-ahụ ihe ụfọdụ dị mkpa Pita chetara anyị n'akwụkwọ ozi ya abụọ ahụ ihe ndị ahụ o chetara anyị ga-enyere anyị aka ị na-atụ anya ụbọchị Jehova imeri egwu mmadụ na ịhụ ụmụnna anyị n'anya nke ukwuu ụdị ihe ndị ahụ nwekwara ike inyere ndị okenye aka ịhụ otu ha ga-esi na-elekọta atụrụ Chineke nke ọma na-atụ anya ụbọchị Jehova paragrafụ nke anọ ajụjụ dịka e kwuru na Pita nke abụọ isi atọ amaokwu atọ na nke anọ olee ihe nwere ike ikpe okwukwe anyị aka ndị juru n'ụwa bụ ndị na-enwe okwukwe na mma ndị e buru na Baịbụl ndị mmegide nwere ike ịkwa anyị ịmụ n'ihi na anyị na-atụ anya ọgwụgwọ ụwa kemgbe ọtụtụ afọ ụfọdụ ndị na-ekwu na ọ gadịghị abịa Pita nke abụọ isi atọ ma okwu atọ na anọ sịrị ihe unu kwesịrị ibu ụzọ mara bụ na n'oge ikpeazụ a ga-enwe ndị na-achị ihe ndị mma ọchị ndị na-emekwa ihe ọjọọ na-agụ ha agụụ ha ga na-asị o kwere unu nkwa na ọ ga-abịa gịnị mere na ọ bịabeghị leenụ o nwebeghị ihe gbanwerenụ kemgbe nna nna anyị ha nwụrụ ihe niile ka dị nnọọ otu ha dị kemgbe Chineke kere mmadụ ọ bụrụ na onye anyị gara izi ozi ọma onye ọrụ ibe anyị ma ọ bụ onye ezinụlọ anyị ekwu ụdị ihe a o nwere ike ịkpa okwukwe anyị aka Pita kwuru ihe ga-enyere anyị aka paragrafụ nke ise ajụjụ olee ihe ga-enyere anyị aka inwe ndidi ma chere ụbọchị Jehova o nwere ike ịdị ụfọdụ ndị ka Jehova ọ na-egbu oge ibibi uwe ochie a. ihe Pita kwuru nwere ike inyere anyị aka n'ihi na o chetara anyị na otu Jehova si agụ oge dị ezigbo iche na otu ụmụ mmadụ si agụ Pita nke abụọ isi atọ amaokwu asatọ na itoolu sịrị ma ndị m hụrụ n'anya unu echezola na otu ụbọchị n'anya Jehova dị ka otu puku afọ otu puku afọ dịkwa ka otu ụbọchị n'anya ya Jehova anaghị egbu oge imezu nkwa ya dịka ụfọdụ ndị chere kama ọ na-enwere unu ndidi n'ihi na onwe onye ọ chọrọ ka ebibie kama ọ chọrọ ka mmadụ niile chegharịa n'anya Jehova otu puku afọ dị ka otu ụbọchị Jehova na-enwe ndidi ọ chọghị ka ebibie onye ọ bụla n'agbanyeghị ya ọ ga-ebibi uwe ochie a mgbe oge ya ruru ọ bụ ihe ọma mere anyị na Jehova nyere anyị ohere iso kwusara ndị mba niile gbasara ya tupu ọgwụgwọ abịa paragrafụ nke isii ajụjụ olee otu anyị ga-esi na-echere ụbọchị Jehova burukwa ya n'uche Pita nke abụọ isi atọ amaokwu iri na otu na iri na abụọ sịrị ebe a ga-esi otu agbaze ihe ndị a niile chebara na ụdị mmadụ unu kwesịrị ịbụ echiche unu kwesịrị ị na-akpa agwa dị nsọ na-efe Chineke na-echere ụbọchị Jehova burukwa ya n'uche n'ụbọchị ahụ ka a ga-agba eluigwe ọkụ ya agbaze ihe ndị dị n'eluigwe na n'ụwa ga-adịkwa oke ọkụ wee gbazee Pita gbara anyị ume ka anyị na-echere ụbọchị Jehova burukwa ya n'uche olee otu anyị ga-esi eme ya anyị ga-agbalị na-atụgharị uche n'ihe ndị magburu onwe ha ga-emere anyị n'ụwa ọhụrụ anyị ga na-eme ya kwa ụbọchị ma okwu omume na-ahụ onwe gị ka ị na-ekuru ikuku ọma na-eri nri na-edozi ahụ na-anabata ndị gị nwụrụ anwụ akpọlitere n'ọnwụ na-akụzikwara ndị biri ndụ ọtụtụ narị afọ gara aga otu amụma Baịbụl si mezuo ịtụgharị uche n'ihe ndị a ga-enyere gị aka ị na-atụsi anya oge ahụ ike meekwa ka obi sie gị ike na ọgwụgwụ ji ọsọ na-abịa ebe anyị matarala ihe ndị a ga-eme n'ọdịnihu anyị agaghị ekwe ka ndị nkụzi ụgha dufuo anyị Pita nke abụọ isi atamokwu iri na asaa kwụsị ịtụ ụjọ mmadụ paragrafụ nke asaa ajụjụ gịnị ka egwu mmadụ nwere ike ime anyị ebe ọ bụ na anyị ma na ụbọchị Jehova ga-abịa n'oge na-adịghị anya anyị chọrọ ime ike anyị niile ikwusara ndị mmadụ oziọma ma o nwere ike isiri anyị ike mgbe ụfọdụ ikwusara ndị mmadụ oziọma. n'ihi gịnị ọ bụ maka na ụjọ mmadụ nwere ike ịtụtụ anyị ụdị ihe ahụ mere Pita n'abalị ekpere Jizọs ikpe ụjọ ekweghị Pita kwuo na ya bụ onye na-eso ụzọ Jizọs ọ gọnahụkwara Jizọs ugboro ugboro ma onye ozi ahụ mechara jiri obi ike kwuo sị ka ihe na-atụ ndị ọzọ egwu ghara ịtụ unu egwu obi amapụkwala unu Pita nke mbụ isi atọ amaokwu iri na anọ ihe a Pita kwuru na-eme ka obi sie anyị ike na anyị ga-akwụsịla ịtụ ụjọ mmadụ paragrafụ nke asatọ ajụjụ olee ihe ga-enyere anyị aka ịkwụsị ịtụ egwu mmadụ gịnị ga-enyere anyị aka ịkwụsị ịtụ ụjọ mmadụ Pita gwara anyị sị jirinụ obi unu kweta na Kraịst bụ onye nwe anyị nakwa na ọ dị nsọ Pita nke mbụ isi atọ amaokwu iri na ise sịrị kama jiri na obi unu kweta na Kraịst bụ onye nwanyị anyị nakwa na ọ dị nsọ jikerekwanụ mgbe niile ịza mmadụ ajụjụ gbasara ihe mere unu ji nwee olileanya unu nwere ma meda na obi ma unu zawa ya onye ahụ kwanyekwara na ya ezigbo ugwu anyị nwere ike ichetara onwe anyị na Jizọs Kraịst bụ eze anyị nakwa na o nwere ike dị egwu ọ bụrụ na ụjọ atụwa gị mgbe ohere dapụtara gị izi ndị mmadụ ozi ọma cheta eze anyị were ya na ị na-ahụ ya ebe ọ nọ n'oche eze ya n'eluigwe ndị mmụọ ozi ya na-enweghị ike ịgụta ọnụ agba ya gburugburu cheta na o nwere ike niile n'eluigwe na n'elu ụwa nakwa na ọ ga-anọnyekwara anyị ụbọchị niile ruo ọgwụgwụ oge a Matu isi iri abụọ na asatọ amaokwu iri na asatọ ruo na nke iri abụọ Pita gbara anyị ume ka anyị jikere mgbe niile ịgwa ndị ọzọ ihe anyị kwere ị ga-achọ izi ndị mmadụ ozi ọma n'ebe ị na-arụ ọrụ n'ụlọ akwụkwọ ma ọ bụ n'ebe ndị ọzọ buru ụzọ chee gbasara ohere nwere ike ịdapụtara gị izi ndị mmadụ ozi ọma ga-akwadebezie ihe ị ga-ekwu kpee ekpere ka Chineke mee ka ịkata obi ka obi siekwa gị ike na Jehova ga-enyere gị aka ịkwụsị ịtụ ụjọ mmadụ jiri na obi unu niile hụ ibu unu n'anya paragrafụ nke itoolu ajụjụ n'otu oge Olee otu Pita si ghara igosi na ọ hụrụ ụmụnna ya n'anya Pita mụtara otu esi ahụ ndị ọzọ n'anya ọ nọ ya mgbe Jizọs sịrị ana m enye unu iwu ọhụrụ ka unu hụ ibu unu n'anya otu m hụrụ unu n'anya hụ na ibu unu n'anya otu ahụ Jọn isi iri na atọ amaokwu iri atọ na anọ n'agbanyeghị nke ahụ e nwere mgbe Pita jụrụ iso ndị Kraịst na-abụghị ndị Juu eri ihe n'ihi egwu mmadụ Pọl onye ozi kpọrọ ihe a Pita mere ime ihu abụọ ndị Galatia isi abụọ amaokwu iri na otu ruo iri na anọ Pita nabatara ndụmọdụ ahụ Pọl nyere ya mụtakwa ihe na ya n'akwụkwọ ozi abụọ o dere o kwuru na ihe anyị ga-eme abụghị naanị ịhụ ụmụnna anyị n'anya n'obi anyị kamakwa na anyị kwesịrị igosi na anyị hụrụ ha n'anya foto eji kọwaa paragrafụ nke itoolu na-egosi ebe Pita onye ozi na ụfọdụ ụmụnna na-abụghị ndị Juu na-erikọ nri ihe edere na foto ahụ sịrị Pita nabatara ndụmọdụ Pọl nyere ya akwụkwọ ozi abụọ Pita dere na-akụziri anyị ka anyị na-egosi ụmụnna anyị na anyị hụrụ ha n'anya paragrafụ nke iri ajụjụ gịnị ga-enyere anyị aka ịhụ ụmụnna anyị n'anya ka ụmụnne Pita sịrị na anyị kwesịrị ịhụ ibe anyị n'anya ka ụmụnne Pita nke mbụ isi mbụ amaokwu iri abụọ na abụọ sịrị n'ihi otu unu si na-eme ihe okwu Chineke bụ eziokwu kwuru unu asachaala onwe unu unu hụkwara nnọọ ibu unu n'anya ka ụmụnne ugbu a jirikwa na obi unu niile hụ ibu unu n'anya ihe ga-eme ka anyị si otu ahụ hụ ha n'anya bụ otu anyị si eme ihe okwu Chineke bụ eziokwu kwuru ihe so n'eziokwu a bụ ihe Baịbụl kụziri anyị na Chineke anaghị ele mmadụ anya n'ihu ọrụ ndị ozi isi iri amaokwu iri atọ na anọ na iri atọ na ise anyị agaghị edebele iwu Jizọs nyere anyị ka anyị hụ ndị ọzọ n'anya ma ọ bụrụ na anyị ahụ ụfọdụ ndị nọ n'ọgbakọ n'anya ma hapụ ndị ọzọ nke bụ eziokwu bụ na anyị na ụfọdụ ndị nwere ike ịdị na mma karịa ndị ọzọ otu ahụ Jizọs mere ma Pita chetara anyị na anyị kwesịrị ịgbalị hụ ụmụnna niile n'anya ya bụ ịhụ ha n'anya ka ndị ezinụlọ anyị Pita nke mbụ isi abụọ amaokwu iri na asaa paragrafụ nke iri na otu ajụjụ gịnị ka iji obi anyị niile hụ ụmụnna anyị n'anya pụtara Pita gbara anyị ume sị jirikwa na obi unu niile hụ ibu unu n'anya n'ama okwu ahụ iji obi anyị niile hụ mmadụ n'anya pụtara na anyị ga-ahụ ya n'anya ọ godi na o siri anyị ike Dị ka ihe atụ gịnị ka anyị ga-eme ma ọ bụrụ na e nwere otu nwanna si mejọọ anyị ma ọ bụ mee ihe wutere anyị o nwere ike ịdị anyị ka anyị mekwara ya ihe ahụ mere anyị kama igosi ihe ịhụnanya ma Pita si n'aka Jizọs mụta na mmadụ imegwara ihe e mere ya anaghị amasị Chineke Pita dere sị unu ejila ihe ọjọọ akwụ ụgwọ ihe ọjọọ unu ejikwala mkparị akwụ ụgwọ mkparị kama na-agọzinụ ndị mmadụ Pita nke mbụ isi atọ amaokwu itoolu kwe ka ịhụnanya si n'obi mee ka ị dịrị obiọma na-echebara ndị ọzọ echiche ọ bụrụgodi na ha mere ihe wutere gị paragrafụ nke iri na abụọ ajụjụ nke a olee ihe ọzọ iji obi anyị niile hụ ụmụnna anyị n'anya ga-eme ka anyị mee ajụjụ nke bi n'ihi ihe e kwuru na vidiyo bụ gbaa mbọ mee ka gị na ụmụnna gị na-adị n'udo gịnị ka ị kpebiri ịgba mbọ mee n'akwụkwọ ozi mbụ Pita dere o kwuru na iji obi anyị niile hụ ibe anyị n'anya ga-eme ka anyị gbaghara ihe ọjọọ niile ha mere anyị ọ bụghị ụfọdụ n'ime ha Pita nke mbụ isi anọ amaokwu asatọ o nwere ike ịbụ na Pita chetara ihe Jizọs kụziri ọtụtụ afọ tupu mgbe ahụ gbasara ịgbaghara mmadụ ọ ga-abụ na Pita chere na ya bụ ezigbo mmadụ mgbe o kwuru na ọ ga-agbaghara nwanna ya ruo ugboro asaa ma Jizọs kụziri ya kụziekwara anyị ka anyị na-agbaghara ruo ugboro iri asaa na asaa nke pụtara ka anyị ghara ịkwụsị ịgbaghara Matu isi iri na asatọ amaokwu iri abụọ na otu na iri abụọ na abụọ ọ bụrụ na ọ na-esiri gị ike ime ihe a adala mba a na-enwe mgbe ọ na-esiri ndị ohu Jehova niile na-ezughị oke ike ịgbaghara ndị mejọrọ ha ihe dị mkpa ugbu a bụ ka ime ike gị niile ịgbaghara nwanna gị ma mee ka gị na ya dịrị n'udo ihe edere n'ala ala peji sịrị gaa na jw.org lee vidio bụ gbaa mbọ mee ka gị na ụmụnna gị na-adị n'udo ihe edere n'ala ala peji agwụla ndị okenye na-azụ na atụrụ Jehova paragrafụ nke iri na atọ ajụjụ olee ihe nwere ike ime ka o siere ndị okenye ike ịwepụta oge na-agba ụmụnna ha ume o doro anya na Pita echefu ihe Jizọs gwara ya mgbe a kpọlitechara ya n'ọnwụ ọ sịrị ya na-azụ ụmụ atụrụ m Jọn isi iri abụọ na otu amaokwu iri na isii ọ bụrụ na ị bụ okenye ma na ihe a gwara Pita gbasakwara gị nwa ma o nwere ike isiri okenye ike inwe ohere ịrụ ọrụ a dị ezigbo mkpa ndị okenye kwesịrị ibu ụzọ gboro ndị ezinụlọ ha mkpa ha hụkwa na obi ruru onye ọbụla nọ n'ezinụlọ ha ala nakwa na ha na Jehova dị na mma ha kwesịkwara ibute ụzọ n'ikwusa ozi ọma kwadokwa ma mee ihe omume ndị ha nwere na ọmụmụ ihe nakwa na mgbakọ dị iche iche ụfọdụ n'ime ha so na kọmitii ndị na-ahụ maka mmekọrịta anyị na ndị ụlọ ọgwụ ma ọ bụkwa na ha na ndị na-ahụ maka ịrụ ụlọ nzukọ alaeze a na-arụkọ ọrụ ndị okenye na-ejikarị ọrụ n'aka paragrafụ nke iri na anọ ajụjụ Gịnị ga-eme ka ndị okenye chọọ ị na-azụ atụrụ Chineke? Pita gwara ndị okenye ibe ya sị na-azụ atụrụ Chineke Pita nke mbụ isi ise amaokwu mbụ uru anọ sịrị ebe mụnwa bụkwa okenye na-agbakwa ma gbasara ahụhụ Kraịst tara sorokwa na ndị a ga-eme ka ahụ na ha dị ebube ana m agba ndị bụ okenye n'ime unu ume sị ebe unu bụ ndị nlekọta na-azụ na igwe atụrụ Chineke ndị e nyefere unu n'aka ka unu na-elekọta unu azụla ha ka manyere unu amanye kama jiri unu obi unu niile na-azụ ha otu ga-amasị Chineke unu azụkwala ha ka unu rigbuo ha kama ka ịzụ ha na-anụ unu ọkụ n'obi unu emekwala ka ọ bụ unu nwe ndị Chineke kama na-akpa na agwa igwe atụrụ Chineke ga na-enwemi mgbe a ga-eme ka onye isi ndị ọzụzụ atụrụ pụta ìhè unu ga-enweta ihe nrite dị ebube nke na-enweghị ike imebi emebi ọ bụrụ na ị bụ okenye anyị ma na ị hụrụ ụmụnna gị n'anya nakwa na ị chọrọ ị na-elekọta ha ma mgbe ụfọdụ ị nwere ike iche na ị gaghị arụli ọrụ ahụ n'ihi na enwe ohere ma ọ bụ na ike gwụchara gị gịnị ka ị nwere ike ime ka ọrọ Jehova otu ọ dị gị n'obi Pita dere sị onye na-ejere ndị ọzọ ozi ya jiri ike Chineke na-eje ya Pita nke mbụ isi a na amaokwu iri na otu ụfọdụ nsogbu nwere ike ịbịara ụmụnna gị agaghị enwe ngwọta n'ụwa ochie a ma cheta na Jizọs Kraịst bụ onye isi ndị ọzụzụ atụrụ nwere ike inyere ha aka karịa gị nwa o nwere ike inyere ha aka ma ugbu a ma n'ụwa ọhụrụ ihe Jehova chọrọ ka ndị okenye mee bụ ka ha hụ ụmụnna ha n'anya na-azụ ha na-akpakwa àgwà igwe atụrụ Chineke ga na-eṅomi paragrafụ nke iri na ise ajụjụ olee otu otu okenye si azụ atụrụ Chineke otu nwanna aha ya bụ William bụ okenye kemgbe ọtụtụ afọ ọ ghọtara na ọ dị mkpa ka ndị okenye na-azụ atụrụ Jehova mgbe ọrịa coronavirus malitere ihe kacha ya na ndị okenye ibe ya mkpa bụ ka onye ọbụla n'ime ha na-akpọtụrụ ndị nọ n'ìgwè ya n'izu ọbụla o kwuru ihe kpatara ya ọ sịrị ọtụtụ ụmụnna anyị nọ n'ụlọ ha naanị ha na-echegbu onwe ha ihe a nwekwara ike ime ka ọ dị mfe echiche ọjọọ ịbata ha n'obi nwanna nwee nsogbu nwanna William na-ege ya ntị nke ọma iji mata ihe na-echegbu ya nakwa ihe ndị dị ya mkpa ọ na-agbalị chọta akwụkwọ maọbụ vidio ndị niile ebe anyị na-edebe ihe n'ịntanetị ọ ga-eji gbaa nwanna ahụ ume ọ sịrị ilekọta atụrụ Chineke dị mkpa ugbu a karịa mgbe ọbụla ọzọ anyị na-agba ezigbo mbọ inyere ndị mmadụ aka ịmụta gbasara Jehova anyị kwesịkwara ịgbasi mbọ ike otu ahụ inyere atụrụ Jehova aka ka ha nọsie ike n'eziokwu foto eji kọwaa paragrafụ nke iri na anọ na nke iri na ise na-egosi ebe otu okenye si n'ịntanetị na-emere otu nwanna nleta ọzụzụ atụrụ okenye ahụ mepere baịbụl ya emepe tablet ya na-egosi vidio bụ na-enwe ọṅụ n'ezinụlọ gị ihe edere na foto ahụ sịrị ọ bụ eziokwu na ndị okenye hụrụ anyị n'anya na-ejikarị ọrụ n'aka ha na-eme ike ha niile ịzụ atụrụ Chineke kwee ka Jehova zuruo gị n'isi paragrafụ nke iri na isii ajụjụ olee ụzọ ndị anyị nwere ike isi eme ihe anyị mụtara n'akwụkwọ ozi abụọ ahụ Pita dere ihe anyị tụlerela bụ naanị ihe ole na ole anyị mụtara n'akwụkwọ ozi abụọ Pita si n'ike mmụọ nsọ dee ọ ga-abụ na ịchọpụtala ihe ị ga-achọ imekwu nke ọma na ya dịka ihe atụ ị nwere ike ịtụgharịkwa uche na ngọzi ndị ga-abịa n'ụwa ọhụrụ ị kpebiela ị na-ekwusa ozi ọma n'ebe ị na-arụ ọrụ n'ụlọ akwụkwọ ma ọ bụ n'ebe ndị ọzọ ị hụla ụzọ ndị ị nwere ike isi gosikwa ụmụnna gị na ị hụrụ ha n'anya ndị okenye unu ekpebiela iji obi unu niile na-azụ atụrụ Jehova ya na-anụkwa ụnụ ọkụ n'obi igwe onwe gị eziokwu nwere ike ime ka chọpụta na e nwere ebe ndị na-anaghị emetacha mana adala mba onye nwaanyị dị obiọma ọ ga-enyekwara gị aka imekwu nke ọma Pita nke mbụ isi abụọ amaokwu atọ Pita mesịrị anyị obi ike mgbe o kwuru sị chineke ga-azụrụ unu n'isi ọ ga-eme ka unu kwụsie ike ọ ga-eme ka unu sie ike meekwa ka unu kwụrụ chịm Pita nke mbụ isi ise amaokwu iri paragrafụ nke iri na asaa ajụjụ ọ bụrụ na anyị anọsi ike n'ozi Jehova ma kwe ka Jehova zụọ anyị olee uru ọ ga-abara anyị enwere mgbe Pita chere na ya erughị eru ịnọ n'ihu ọkpara Chineke mana Jehova na Jizọs nyere ya aka n'ihi na ha hụrụ ya n'anya ya eme ka ọ nọsie ike na-eso ụzọ Jizọs ihe a mere ka Jehova kwe ka Pita nwee ike ịbanye n'ala eze ga-adịru mgbe ebighị ebi nke onye nwe anyị na onye nzọpụta anyị bụ Jizọs Kraịst Pita nke abụọ isi mbụ amaokwu iri na otu ihe a bụ ngọzi na-enweghị atụ ọ bụrụ na gị nwa nọsi ike n'ozi Jehova otu ahụ Pita mere ma kwe ka Jehova zụọ gị ọ ga-enye gị ndụ ebighị ebi okwukwe gị ga-eme ka azọpụta gị Pita nke mbụ isi mbụ amaokwu itoolu olee ihe Pita chetara anyị gbasara ị na-atụ anya ụbọchị Jehova ịkwụsị ịtụ ụjọ mmadụ iji obi anyị niile hụ ụmụnna anyị n'anya abụ nke otu narị na itoolu jiri obi unu niile hụ ibe unu n'anya isiokwu a akwụla.